iwu ha nwụrụ n'ụtụtụ ụbọchị Satọdee, abalị iri nke ọnwa Eprel, afọ puku abụọ na iri abụọ na otu, ka rịachara ọrịa shuga.